Alanda, why are you ready, Amame? Okay. Say if you will be bastard, shall you be bastard? Yeah. trust you like the way you trust me. For my amigos, mommy, right non-stop, oh not sleeping. Shemini Ajo, I'm faded. Yeah, me do, yeah, me do, hey. One shot that I took and I'm sweating. Shut shut up, I'm too simple. I'm too clean, I'm too nice, but it's too joke. Why say you never do me ba No go play me like Drogba. Me won't change me be yeah. Oh, I really like the way you make I feel like that. See, I really wanna hug ya. Yeah. you buy, I make them go back. Good split bend past the instant. You sweet bad woman Shy your feet to make a person go mad The Cali never make person go mad My baby took a pill wish it, wish it, wish it For the club while you hold her there Sure they trust me with a whole lot Can't post for my coda Memories don't die but we all die Mentally psycho Money overload Ego and shy Cause I'm the youngest in charge <laughs> As I come where I enter the place, then they power for me. I defeat them, they try, but yo, what they for me? My self-esteem, honestly, it's on like a thousand degrees. I just want they mint it, sure you don't really want it with me. Everybody bad, baby, and don't know why i they catch feelings. Money they have accordingly. Come drop my facility, yo. Oh. Everybody bad, baby, don't know why i they catch feelings. that feeling babe. money overload. and cause I'm the youngest in charge, oh.